dịka anyị bidoro nkata abalị n'izu ụka abụọ gara aga anyị na-aga n'iru ịkpa maka mmepe obodo atụmatụ maka ndozi obodo anyị jikwa ihe mere na oge MI Ọkpara bụ premier Eastern Nigeria ya bụ yawa atụmatụ ha dere a na-akpọ Eastern Nigeria Development Plan 1962 to 1968 ya ka anyị e ji wee na-enebanye anya maka ndozi obodo na mmepe obodo ya bụ ihe ka anyị ga-aga ịtụnye dịka anyị si kpaa n'ụbọchị n'abalị na izuụka abụọ gara aga ịga n'iru ile anya n'ime ya ịlụtụ aka mana anyị na onye ọbịa pụrụ iche ga-akpa nke ahụ aga m etinye ya n'aka ụkọchukwu ka o duru anyị gaba iji wee gwa anyị onye anyị na anọ na wee durukwa anyị n'usoro anyị ga-esi wee leba ya anya ụkọchukwu ndewo maazị oke ụkọchukwu igbo olu na-ege ntị ya dịrị ụnụ mma dịka maazị ụkọchukwu si kwuo anyị nwere onye ọbịa ọkammụta obi iwu abụ onye nke na-akụzi na mahadum dị na legos ọwụ ọkammụta ọkachamara n'ihe gbasara ya na-akpọ Ekọnọmik History Um, nwụkwanụ mee na nchọpụta n'ụzọ dị iche banyere e, okwu anyị pụ n'ọnụ bụ ihe gbasara mmepe obodo nke ọwụwa anyanwụ Naijiria dịka esi depụta ya ka ewu atụmatụ ebidoro n'afọ 1962 ruo na 1968 maazị Obi bụ anyị na-anabata gị ka ị Igbo ndị ọma nne ege ntị Igbo ndewonu ya gazie na-atụfughị oge ihe anyị chọrọ ime ugbu a n'ihi na ihe kpatara anyị ji enwe nkata bụ ọtụtụ ihe anyị na-ahụ taa nke mbụ nke mbụ na o doona anyị anya na ala Igbo ka ọ dị nakwanụ mpaghara ọwụwa anyanwụ Naijiria niile na-alaghachi azụ n'ihe gbasara mmepe obodo ọ dị ka anyị ka nọ na-eche ka gọọmenti etiti ya mepere anyị obodo anyị nke aha bụrụ otu nsogbu nke ọzọ abụrụ ọkacha njọ n'ala Igbo bụ abụrụ ebe ọ na-awụ ndị ntorobịa agụcha akwụkwọ ha pụsịa gawa n'ime ebe obodo mepere emepe gawa mba ndị ọzọ Lagos Abuja Port Harcourt jee na-achọ ọrụ mana enweghị ọrụ n'ihi na enweghị ezigbo ọrụ chere ha n'ihu nọ maka ha mm. na mpaghara ọwụwa anyanwụ Naijiria nke ọzọ abụrụ ụfọdụ atụmatụ ndị anyị bịara na-ahụ bịa na-ezelite isi na nso nso a dịka ndị nke a na-akpọ fri trade zon ma nke a na-arụ n'enugwu ma nke a na-arụ n'owere ma ndị ebe ọzọ anyị na-ajụsi ihe ndị a akpakwara ya akpa enwekwara atụmatụ esi eme ihe ndị a kedu ihe bụ ntọala ya maka na asị onye na-amaghị ebe mmiri soro isiri mawa ya ọkọ ya ọ gaghị akọ ya o nweghị ihe dị ka mmadụ gị na-eje ije gị na-eme ihe nke mara akụkọ ndị mgbe ochie n'ọhị na ọwa akụkọ ndị mgbe ochie na-enyere anyị aka ka anyị mata anyị na-eme ugbu a ihe ndị a ihe atọ ndị a wu ihe dị mkpa anyị ji si ka anyị lebakwuo anya n'atụmatụ mmepe obodo nke ọwụwa anyanwụ Naijiria dịka anyị ọkpara na ndị otu ya si wepụta ya mana maka ndị na-ege ntị ndị na-aghọtaghị ihe bụ ihe a na-akpọ atụmatụ mmepe obodo nke ọwụwa anyanwụ Naijiria maọbụ asụgharịa ya asụsụ bekee Eastern Nigeria Development Plan 1962 1968 anyị chọrọ ka gịnwa Maazị Obiwuagwu biko kọwara ụmụ amaala gịnị bụ atụmatụ mmepe obodo ọwụwa anyanwụ Naijiria ụkọchukwu ekelele m gị birikwe ndewo ndị ikoro chukwu gozie unu oh. ohere ikwude ikwu ihe gbasara ala Igbo bụkwa n'ebe ka anyị ụfọdụ n'ime anyị ọ na-anụ anyị ọkụ n'obi kamachakwa anyị na-anwụ ụdị ihe ndị meghe ebe ka anyị eye ka mmadụ ga-anọ mmadụ akọ Igbo kwenewu ndị na-eji eme ọnụ Chide na mbido mbido mbụ mbụ ruo oge anyị nwere indipenda rukwa oge maazị Emeaghi Ọkpara wụ premia ala Igbo kwụrụ n'ala ebe ndị malitere mbido imepe karịa ebe ndị ọzọ na Naịjirịa mana ugbu a gịle n'anya ihe ka a ga lụrụ ọgụ lụcha ọgụ anyị amalitekwele ma ụdị mmalite anyị mezi kemgbe a lụchara ọgụ ga dị iche ma a sị onye gama ma ọgarugbo ọgarugbo ọ dịkwa mma ụdị ihe unu mere dị mma dife adịfe maka na gị ga ma ọ dị mma gị ka a sị otu nwoke bekee anyị sị ọ dị mma gị na-aga aga gị na-alọ alọ ọ dịkwa nga ị na-eche sị ụlọ ga-adị otu ha ọ dị mgbe ahụ ịfụrụ ndị ọzọ a na-emepele N'ịgakwa ịgakwa isiokwu unu kwụrụ kpọm um, si m tinye anya oge Naijiria chọrọ inwe indipenda na 1960 bifo eruo oge ehe ebe 1955 ndị ọcha ndị briten nyere anyị ohere ibido hazime onwe anyị otu anyị ga-eji chie onwe anyị ọkwanye mgbe aha ka ihe bidoro planning onwere ka e mere he bido na 1945 emere ịnọ afọ iri 10 years development plan then abịa nwekwa ọzọ emere gị nọ 1955 to 1960 mgbe ehe Lee ụgbọ ala Igbo na ala Yoruba ana e, mana so enyere Lee John ọwụla ohere emeke ha dịka enwere ka ala Igbo 1950 Eastern Region 1955 to 1960 emechakwara mmegharịa ya ntakịrị mgbe emechara inwe mm-hmm. e indipenda ịnọ ruo 1962 ma na 1962 mgbe anyị nwere indipenda abịa mgbe e hazi ka e nwere Real Development Plan ka ebidoro 1962 asọ ga-agwụ na 1968 mm. gbaa mgbe mụ anyị ọkparawa onye isi Now, Development Plan 1962 to 1968 nwere ebumnuche atọ ebumnuche ndị ewu otu ihe gbasara otu a ga-eji kọfụta ihe oriri na ihe ndị si n'ime ala nke bụ agrikọlchọ nke ọzọ wụrụ indọstrị na ihe mm-hmm. otu a ga-eji mee ka ihe ndị si n'ime ala maọwụ mineral maọwụ agrikọlchọral prodọkt aprọsesị ahịa na indọstrị nke adọwoo mmụta edukeshọn na edukeshọn ọkwụ n'ebe e hiri ihe isi development plan ahịrịshi karachawo teknikal edukeshọn so bido mm. na mbụ ndị chere ala Igbo nwere road map amana ha ebe eje agriculture manufacturing and processing then technical education ihe webumnuche priority areas mm. na development plan akwani na-akpa ego ebe ọ chọrọ imefu narị eh, narị asatọ unu ga-agbaghara mgbe ndị ụfọdụ agakọm ikwunye na eh, eh, Ok, 108.9 million pounds wụ the total outlay. Out of this money, ka ga-eji rụọ ihe ndị a ga-arụ arụ dị iche capital wụ 75.2 million kekwanị ka a ga-eji chịa ọchịchị na-eme akwụkwọ ụgwọ ọnwa na ihe ndị ọzọ ka e hụ 33.7 milion recurrent then ị bịa chetakwa na m kwuru na mbụ na enwere ebumnuche atọ ahọpụtara agriculture manufacturing and processing and then education technical education abịa na agriculture primary production enyekwere ego dị anwa up to 34 of that um, total outlay 36 million 821 agafela agriculture kọz awụrụ education ndị Igbo na-aga akwụkwọ anyị jighị akwụkwọ egwu egwu so from 1968 hmm. development plan enyekwere education, anyị second 28 percent awụrụ trade and industry education enyere ya 29 million 896 Trade and Industry enye 12 pesent fụtara 13 million 518 ka ọzọ wụrụ e agba ụgbọala na ịrụzi ụzọ transport nke ha nyere ya 9 pesent 10 million 200 ka awụrụkwa wụrụkwa ihe gbasara mmiri rural and urban water supply enyere 6 pesent 6 million 200 ehe oteji aplan kwa n'ime obodo ịrụzisi ime obodo ịhazi ime obodo town and country planning enyekwere nke aha 3 pasent ahụike enyekwara ahụike 3 pasent abịanwa ụmụ ruru ndị ọzọ rural electrification na ihe ndị ọzọ but achọrọ m ịkpatụ aka na ebumnuche atọ ịkọwa otu gọọmenti ji hazie ihe na development plan ya anyị gbasara primary production gọọmenti tiri anya karịchaa otu eji arụfụta ihe ndị a ga-iwego ire n'obodo ndị ọzọ iji nweta ego foreign exchange ụkwanụ ka eji anọ ọwụwa ugbu petrol ga-ahụhe echeghị anyị petrol amaghị ndị Naijiria enwe. mgbe m kwue zoo region ọbụla n'ọrụ onwe ya dịrị independent largely na produce na-eri hmm. agriculture dịrị very strong

Oko mbọsị abọ nwanne m nwanne nzukọ dịrị very strong so enwere emphasis on three crops ee eh, rọba oil palm koko coconut kashu ndị nọkwa n'ala Igbo ọkwa ihe ndị akụrụ hmm. gọọmenti uche gọọmenti wụ otu ga-eji nrụfụta ihe ndị nwee ike na-eri n'obodo ndị ọzọ iji nwere ego eji emepe ime obodo na ekwunuto gọọmenti ji chọọ ji hazie ịrụfụta ihe ndị gọọmenti mepere ihe na-abụ fam settlement fam settlement wee ebe ndị amawafụtara nye ndị mmadụ ala mee ha encourage ịkụfụta ahịa tinyecha ya ụzọ tinye ọkụ tinye mmiri mgbe ha dịrị comfortable ọwụkwugbu onye nọ na agrikọlchọ ike onye ụwa jụrụ onye ụwa chefuru ndị bi n'ime obodo ọ dị ọ rara ahụ ugwu onye bi n'ime obodo apasie ule otu oge anyị kwughị gọọmenti tiri anya jiri farm settlements na-emepe ebumnuche iji emepe ime obodo tinye plantation okwere e aside from pam farm settlement Eastern Nigeria Development Corporation bidoro a little before enwe independent bịa bụgozie duduga oge a nwere indipendent gọọmenti jikwuye ya hazighị ihe niile wuhe gọọmenti nwe enwere Eastern Nigeria Development Plantation plantation dị e nwekwara nwe ihe rọba oil palm na ihe ndị a e na different parts of Eastern Nigeria gọọmenti echefukwa ihe gbasara animal health and husbandry my livestock ọkwa oge anyị kwuwe ka eji lee ọmụna chedara Obudu Cattle Ranch Obudu Cattle Ranch wuru Duduka anọ ya na-azụ nnama na ihe ndị ọzọ mm-hmm. echefu ihe gbasara fisheries veterinary services na ndị ọzọ so ebumnuche ndị echegha achegha mgbe ahụ dịka m si kwuo wụ ịkọfụta ihe ndị a na-ereghị n'ala bekee eji ihe nwede ego ejiga emepe ebe ka anyị n'agbanyeghị ike a gọọmenti adịkwa m echefuru ihe gbasara ịkọfụta ihe oriri odo ndị mmadụ kritisaiziri gọọmenti mgbe ha daa ebumnuche ha bikos etiri ha anya dị anwa na ihe gbasara tri crops palm oil koko rọba na ha kashu na ihe ndị ọzọ iyi ka echefuru ihe ndị a na-eri eri na ọkwanye mgbe aha ka ejiri nwee faụndeshọn agụrụ n'ala Igbo foundation ọhụkwa ihe yie ka ihe ọjọọ mere anyị anyị baa n'oge alụgboro ọgụ ya bịara gbarụ anyị ahụ ịkọfụta ihe ndị anyị na-eri n'onwe anyị n'agbanyeghị kwe ọgwụkwa ma gọọmenti chefuchara ihe gbasara ihe oriri na development plan na ekwuru na interest ha wụ na ha notisele na ndị mmadụ esile na ihe gbasara ji na-agafe na ihe gbasara rice mgbe aha emeni introduce rice ndị dị ebe ka ndị ala Igbo dịka ebido hụ ihe gbasara rice so ndị mmadụ ebido shift tomato rice gọọmenti na ha ga-enye under dis development plan a ga-akwado ndị chọrọ ịgafe rice inye ha fertilizer na ụdị ihe ha so mainly ihe ihe mere na ihe gbasara ihe oriri otherwise emphasis na primary production wụ ịkọ hmm. na ịkwado ihe ndị a na-ere Um, three crops ndị a na-ere eji mkpata ego nke ihe gbasara primary production wu nọmba one priority abịagwana the second one manufacturing and processing gọọmenti si na ha chọpụtara na ndị Igbo chiri ike mbụrụ ejighị eji ihe gbasara ọrụ aka egwu egwu mm-hmm. gọọmenti under this development plan ha ga-ịkwadokwa ihe gbasara ọrụ aka mana otu a ga-eji mee ihe ụfọdụ n'ime ihe ndị akọfụtara enwe ike prọsesị ya n'ịndọstrị ebeka anyị so gọọmenti ebido ịkwado ndị mmadụ kpọrọ ndị private sektọ inwe ike ịrụ indọstrị n'ala Igbo olekwuru ụdị nkwado emere through dis development plan ụdị nkwado emere wụ iseti up ihe ndị akpọrọ industrial estates industrial layouts na Township anyị ndị dị iche iche were Aba, Ụmụahịa, Port Harcourt, Enugu ọmụnucheta kemgbe e ji ọwụrụ oge ka eji carve out trans Industrial Layout na Port Harcourt enwekwere ka egbekwara na edify emene Industrial Layout nọkwa n'Enugu na Ụmụahịa na owere na Aba Onitsha na each of these industrial layouts ebumnuche ndị cheghachighị mgbe ahụ under this plan wụ aga ga ọkụ tinye mmiri tinye carve out plots of land kwado ndị mmadụ gbọrọ ịbịa were plots of land ndị rụọ indọstrị mm-hmm. arụ indọstrị ndị enwe aga into process gọọmenti sikwa na ebumnuche ha nwụkwa under this plan ụmụahịa oji river na imo river ibido dịka new towns new industrial layer, um, estates gọọmenti wefọtakwara 10 million pounds under this plan si na ha madara ị ga-eji hụ keihe dị iche na gọọmenti mgbe na kenugbo na ha chọpụtara da enwere ụdị industries ndị nọ n'ịgharịa ndị mmadụ kpọrọ naanị ha ga-ebuli agaghị enwe ike ịrụli ya mm-hmm. so gọọmenti si na ha ga-enwe ike ịzụrụ part of these industries ma onwe ike ịkwa ibido some of these industries ya na ndị mmadụ mkpọrọ through shareholding so ewefere 10 million na gọọmenti ga-eji patisipeti n'ịrụ industries ndị ka ama na mebi hafụ naanị ndị mmadụ gbọrọ agaghị ruli enyi so na ya m chọrọ ka aghọta each of these industrial layouts each of these industrial estates gọọmenti tinyere ụzọ tinye mmiri tinye ọkụ latrik tinye gas pipelines tinye houses, tinye ụzọ ndị arụ arụ very well iji hmm. maatụ ndị mmadụ ka ha bịa nwee eh, ike ịnọ n'ime estates ndị then anyị ga na the third and final priority nwụkwana nke gbasara edukeshọn ịhụnanị chide ụwa ụwa Igbo anaghị eji ihe gbasara egwu ndị akwụkwọ mm-hmm. na emeghe ugbo onye ga mere n'ụwa ihe ka mgbe ha lụchara ọgụ ihe gịgakwume n'egwu na Naịjirịa ihe ji ga mara anyị wụ ire ahịa naanị ire ahịa anyị wụ ndị akwụkwọ Dị iche Gicheke na statistics ndị enyere under this plan far back in 1960 enwere so many primary schools so many teacher training colleges so many secondary schools ebumnuche gọọmenti under this development plan kwa na education hụ na ha ga-azụ ha ga-etinye anya etinye uchu na ha gbasara teacher training ịrụ technical schools ụlọ akwụkwọ ọrụ aka and inye ndị mmadụ ohere scholarship iji gaa skuulu bedo ma wee bekee anyị ma ọ n'ala bekee hmm. target ha under this development plan wụ na before this period agwụ na ha ga-azụfụta at least 300 grade 1 teachers every year from 1962 every year na ha ga-enwe ike ịrụ facilities gị na-akpọfụta 500 technicians every year ndị ọrụ aka technical schools ndị azụmọ na-arụ na a ga-enwe ike na-azụ 500 technicians n'afọ ọbụla ka adọ na a ga-enwe ike inye 500 scholarships between mm. this period 1962 to 68 ma ndị hmm. ụfọdụ ga-enwe ime ihe n'ịga skuulu na eh, mahadum nọ na Nsụka galabidoro mgbe na ala bekee 500 scholarships ebumnuche kwa under this plan wụ na a ga-azụfụta ndị nkụzi ga-enwe ike ịkụzi rural science na primary na secondary schools asụkwa m ga-arụ Institute of Administration Enugu ebe a ga-azụ ndị civil servants so weda mileri anya from primary production or agriculture industry edukeshọn bụ ebumnuche atọ dis development plan nwere ihe ị ga-aghọta wụ na e aplanịrị ya very well ka ọbụla ka ire ka ọzọ enwere proper coordination mere encourage rural development mere encourage production agricultural production mere encourage ịga school because a na ihe atọ ndị ekireki and ndị Igbo eji ihe adọ ndị egwu egwu o nwekwara ụmụrụ ihe ndị ọzọ dịka itinye ọkụ eletrik n'ime obodo o nwekwara provision for it na m e ji wafụta anọ ndị iwu the key things ebumnobi enwekwara provision for rural hospitals health care maazị iwu bụ e, ihe ihe ịrụrụ aka dị mkpa nke ukwuu maka ọya wụ ọrụ na ileba anya ọya wụ ntọala mmepe obodo n'ihi na ihe doro anya anya n'ihe na-akọwa ugbu a n'ụzọ ihe akpa a primary production manufacturing and processing technical education na maazị eh, Amuyi Okpara na ndị ya na ha soachi n'oge ahụ hụrụ na ihe akpa ndị a jikọrọ jikọrọ ọnụ n'ihi na o nweghị ka ị ga-esi mee nke mbụ ma nke abụọ ma ọ bụrụ na ị nweghị agụmakwụkwọ usoro agụmakwụkwọ na-azụpụta ndị mmadụ ndị ghọtara ka ihe ndị ahụ si aga ga-abụ ya ndị bekee na-eji akpọ the labor force the service personnel ndị ga-abanye na-arụ ọrụ na-akọpụta na-emepụta ihe ndị a ka ahụ otu nke ọzọ awụrụ gị wepụ nke ọ ihe dịka ihe a na-akpọ uh, tripod oche nwere ụkwụ atọ ịkụpụ otu n'ime ha ya daa mm-hmm. ka ọ dị ugbu a n'eziokwu eziokwu isiokwu a bụrụzie ihe ndị ọzọ anyị nọ na-akpọtụ aha mmepe e, ka itinye ọkụ latrik na mmiri bụ nke a ghọtara nke doro anya na nke ahụ ọrụ gọọmenti ya ha na-akpọ the foundational infrastructure maka na o nwere ihe ịkpọrọ taa a na-ekwu okwu kemgbe oge Obasanjo na Yaradua na Jonathan a na-ekwuzi ihe a na-ekwu PPP um, public private partnership ọ ọwa ihe ọhụrụ ọ dịka ọhụrụ mana ihe na-akọwa ugbu a bụ na PPP nọ rịị n'oge ahụ mm. ya ihe ndị wu PPP nọ n'ime ya wu na mmepụtacha ebe ndị a niile ndị nwere ego ndị iwu ndị ọgaranya ji ego ga-eje tinye rụọ plọt ndị ahụ develop them ka e nwee ike rụọ industries mana ọwa ọrụ rịla gọọmenti steeti ma region ịhụ na ebe ndị a eji eme mmepe obodo na-etinyere ya mmiri na-arụrụ ụzọ na-etinyere ụlọ ọgwụ na ya na-etinyere ụlọ akwụkwọ na ya ụlọ praịmarị na ụlọ sekọndịrị na-etinyere ụlọ ọgwụ na ya na-etinyere faya savis na ya isiokwu awụrụzie dịka mkparịta ụka anyị taa isi dịrịbụ ihe ndị a dịka ị na-ele anya na otu ihe ndị na-aga n'ọnọdụ anyị na mpaghara ala Igbo taa achọrọ m ka anyị bido tinye ya ọnụ

yokuperele ihe ndị a ọ dị ka mbọ niile ndị na-achị ọkacha steeti ndị nọ n'ala Igbo taa anyị hapụkwala nke ndị nke federal gọọmenti na ihe niile ndị na-achị n'ala Igbo taa ihe atọ ndị a ọ na-egosi na mbọ ndị na-achị achị na-agba maazị Odeluga chọrọ itinye ọnụ ọ dị egwu na eh, nwanne anyị nwoke iwu agwụ ọ gbalizi ewu na-ata ife gbalụm n'okwu o kwuru gosi na ndị be anyị mara ife gbasara mmepe obodo na o nwere mgbe anyị tiri uchu na ya na-emekwana ya n'ụdị ya bụ etu igbo na-ekwu na dimkpa taa akụ afọ iche ya ya bụ onwe nke a na-eme eme eme ya megbuo ya mma ya bụ na ibe ị na-ekwu gbasalụ ibe mmepe obodo ọ dị mkpa ibe ị ga-ajụzi onwe ọ na-agụba adụrọ nkọ ka ọ na ọkpụ isi akpụ kedu ife ji ya n'igbo kịta kedu ife ji ya n'igbo kịta ị na-anya ife niile ọkọwa o nwere n'ife dị iche n'ebe anyị nọ anyị dị enyenwe onwe anyị nkịta anyị nwere ife a na-agụ ife gbasalụ e, manufacturing ya bụ iji iwere ife dị be anyị wee dozie n'ụdị ọnọdụ o ike isi wee bara anyị uru maọbụ nke anyị ga-ewepụ na mba ọzọ jee wee kpata ego nke ka nke bụ akwụkwọ edukeshọn ka e fokọs edukeshọn akwụkwọ anyị na-eje ala Igbo kịta anyị na-ekpopụta ụmụaka sekọndịrị skuul kpọpụta ndị nkụzi onwere ụdị onwere ụdị akwụkwọ ara agụzi mahadum dị iche iche mana agụsị apụta onwere enu nwere ọlụ ihe ga-eji wee rụọ ọrụ dozie obodo adịrọ eh, maka na idozi obodo abụrụ ọsọ na-ete kolta ọbụrụkwa na-alụrụ ụlọ ọgwụ maọbụ lụọ ọmarịcha ụlọ akwụkwọ maọbụ lụọ eh, ebe obibi panchadị si na ya mana ife a na-ekwu bụ ife ga-enye ọlụ ụmụaka ga na-alụ ife ga-abụ emesịa onye ọbụla nọ n'obodo enwe ike ibi ndụ dị mma arụ ike ọdịmma abụrụ ife fa ga-enweta n'obodo onwe onye arụ nwalụ ọfụ ebe a zụrụ ya ndụ ee bụ onye pụta nwee nke akara aka Chineke nyere ya ọfụ ife ọlụ so na ibe anyị na-ekwu dị mkpa ibe anyị na-ekwu dị mkpa ụfọdụ n'ime ife dị mkpa kakwa ọnụ n'ife niile a na-ekwu ife gbasara imepe obodo bụ nke maazị eh, fada ụkọchukwu eh, ọkaigbo ịlụtụrụ aka bụ ife gbasara ọkụ eletrik n'elu kịta na mba ụwa ọ bụ ọkụ onye ndị enwere inwe ike inwe ọkụ eletrik ọ ga-eji wee na-apawa indọstrị nwebe eji azụ eje tinyela ife gbasara ịntanetị ife gbasara ịntanetị kịta abụrụ ife a ga-asị ike ogbenye anụ ọtụ kwesịrị ịbụ ife zuru mba ọnụ maka na ife niile a na-emezi kịta bụ anọ na information age na ọ bụ ịntanetị a ka eji akpọzi ekwentị nya ka eji azụ oku nya ka eji ede ifere edemede ebe a ka a na-alụkwa ọlụ aka dị iche iche eji eme gịnị eji emepe obodo ọ ọra m Hm. <laughs> maazị obiwọgụ ndewo welcome back oh, enwere ihe ịrụtụrụ e aka achọrọ m si ka etinyekwuo ya ọnụ tupu ma kpọpụta ndị ọzọ ama na ha nọ na nkata ihe ịkpọrọ rural science teachers rural science teachers a ya wụ ndị nkụzi nke ụzụ nọ n'ime ime ime obodo kedu ihe wụ ebumnuche ndị a na-akpọ rural science teachers ọ bụ ka ha gaa kụzie nkụzi nke ụzụ n'ime ime obodo banyekwara n'ihe gbasara ịghọta ka otu sayensị na teknọlọji nka na ụzụ si metụta ndụ ndị bi n'ime ime obodo gọọmenti ghọtara agbanyere na ebumnuche nke edukeshọn na nke indọstrị gọọmenti ghọtara very well na imepe obodo wo Edukeshọn den. inwe ike nke education to science and technology through industry ebumnuche ndị sayensị tichers a ịzụta ha ka enwee ike iji. ọkwa ebe a without ya knowing it ọkwa ebe a foundation ogbunigwe na ihe niile a ndị Igbo mere n'oge ọgụ through dis revolution bidoro mgbe ahụ. because ha zụpụtara a lot of teachers um, a lot of um, ụmụ akwụkwọ sayensị rural sayensị den ọkwa from ndị azụ pụtara ihe chetakwa na gọọmenti na ha ga-enye at least 500 scholarships mainly science education ha ga na University of Nigeria Nsụka na ala bekee ga-agụ akwụkwọ the link ihe dị mkpa ịghọta wụ na enwere ka eji plan ya this development plan nke ihe niile ndị a ihe atọ ndị a ha bụ n'obi linkiri onwe ha edukeshọn indọstrị ịzụpụta ndị sayensị tichas ahụ ka ị ike ile foundation from the very beginning n'ụmụ mhm. akwụkwọ eh, from the very beginning n'ụmụ akwụkwọ ka ha nwee interest na sayensị dịka nwanne m nwoke nọ na-ekwu computer now and electricity and all of this yes yes because na civil war bịa tinye weji foundation ọma ya e ebidoro n'oge a bịa ga etinyere ya weji anyị abịa bidowo ụwa n'isi survival awụde mejọ tin onye ọbụla ụmụ igbo niile agaje remezie ahịa gama gabon and all ilu foundation enwere during that period so the essence wụ ịzụpụta ụmụaka na ihe gbasara sayensị ịrụkwa na indọstrị at the end of the day hmm. mana eleba anya n'ihe a o nwere n'afọ na 2014 oge e mere the National Economic Summit echetara m na atụmatụ e, National Economic Summit n'oge ahụ bụ ihe gbasara agụmakwụkwọ so and um, education revamping education for sustainable development and global competitiveness echere m na isoro m ndị akpọrọ oku n'ụzọ dị anya ka a tụnye ọnụ n'okwu ahụ apụtakwara m na Channels Television n'oge ahụ mana ihe na-agbagoju m anya ugbu a bụ ọ dị ka a na-agụcha ihe niile a mana enweghị ụka akwụkwọ niile a si akwụrụ ụmụaka dịka rụtụrụ aka praịmarị prọdọkshọn maka na ihe ị na arụnụ n'ịndọstrị eji ebe a na-emepụta ihe ga ihe a ga-emepụta ọ ga-awụrụ ebe a ga-ewere ọwụrụ akpụ ọbụrụ ji ọbụrụ rice ọbụrụ oroma ọbụ e, ihe ọbụla wụ ihe ndị anyị na-akọpụta ewere ji mee gịnị ji ebe ihe oriri woliko finish product enwere ike ire na ofe mmiri ọ mepụta ihe igwe ndị eji ka ihe ka m kọpụta na mmepụta ihe ndị a e dụkwuo were were ma ọ bụla ihe dịka igwe eji eghe garị karịa mmadụ ga-eje nọrọ n'akụkụ ọkụ iruru awa atọ na anọ na ise ebe ị na-eghe garị mana e, e, gịnị kpatara gịnị jizi nkịta ọnwụ ọ pụtara na agụmakwụkwọ anyị na-agụ ugbu a anaghị eleba anya maka na ndị bekee si na e, na-asụrụ ya asụ oyibo na necessity is the mother of invention what is our own necessity otu ihe wuhe anyị chọrọ agbaziri agbaziri anyị arụrụ onye anyị aka otu anyị ga-esi teknọlọji anyị enwe ike wepụtara anyị ụzọ anyị ga-esi gaa maazị ejikọbas nwere ike lee tụkwala anya n'ihe a tupu ah, <clears throat> ndewonu isi m tụnye ọnụ n'ihe a mmụọ ga-ebugodo ụzọ chi azụ n'ihi na ile nkata anyị na-akpa ugbu a ndị mmadụ nọrọ ala jụọ ajụjụ lekpa anyị ndị Eastern Region ele mkpa anyị nwere ha rụtụ aka ndị a akpọrọ aha mgbe a sị lekwa ihe wụ mkpa anyị ajụzụ ajụrụ elee ka anyị ga-esi gboro onwe anyị ndị a e wee bido onye na a ga-enwe indọstrị mana ndụ anaghị arụ onwe ọ mmadụ ga-eme indọstrị rụpụta ihe ndị ga-arụkwa n'indọstrị a ga-azụ ha azụ ya wụrụ ihe ị na-ekwu maka stuulu nwere ụkwụ atọ bụ otu ya daa ka ị na-ekwu okwu indọstrị ị na-ekwu okwu rụọ material e ga-eji ruo indọstrị ka e na-ekwu okwu ịzụpụta ndị ga-aga ruo indọstrị ahụ ka ọ baa uru dịka ekwukwere e, e taa a ekwughị ka a rụọ ya taa ọ bụ afọ iri ihe nke ọrụ ịtụle ka esi kwado mmepe obodo n'oge ahụ na-eme ugbu a ahụ ịza gị ajụjụ ịzụrụ e, n'ihi na egbu Igbo taa ụnazihụ planin enwezighị onye ga-anọ eche si ele ga-adịrị obodo m mma site n'ugbu a gwaamụ indọstrị ole eh, gọọmenti rụrụ gụpụ ihe dịka mbakwe ha aka na-eche uche ele ihe fọrọ ledala Imo lee abịa gwatu ihe edewerela ala si ihe a ga na-emepụta nye ọrụ ga-emepụta ihe ọ ga-wee ree ereta ego gaala ihe a nọzi ugbu a inye kọntraktị ịrụ ụzọ ga-arụọ E, e, ụlọ akwụkwọ enweghị onye si ele onye ga-akụzi na nke ahụ na-arụ ụlọ akwụkwọ ma ihe meziri ya mee arụọ ụlọ ọgwụ rụkashị ụlọ ọgwụ ebe niile enweghị otu onye ga-asị kedu ebe a ga-azụ ndị na-arụ ebe ịhụ agaghị echere ya oke uche ihe gburu ala Igbo taa bụ na ndị na-achị ala Igbo ajụla ndị ma ihe nye aka plan ọganihu ala Igbo na-akpali iwe a na-akpọ tubokoloba tubokoloba kele nụ nwaanyị dị anyị wee jee nụta mmesa n'ụlọ mmesa nwunye neba biri mmesa wee tụrụ ime bụchawa ime mgbe na bokele mụ nwa wekwa anya mbọsị abọ megele ezo wee duluo n'ọfụzi ibe ekwula ekwuo

gbasara teknọlọji IT e na National Economic Summit n'afọ 2014 ruo 2015 ọkwa 2006 enwe nke ọzọ uh, enwe World Economic Forum 2014 ahụ World Economic Forum nke kwuru ihe gbasara the Fourth Industrial Revolution nke gosiri na anyị abaa narị ụwa baa na nọ ọgbara ọhụrụ anyị na-ekwu okwu leapfrogging anyị ga-ama ya jọmp makụrụ ndị ọzọ mana a na ihe a tupu mmadụ enwe elu ịntanetị dịka maazị Odeluga nọ na-ekwu okwu ya e ga-amanụ ebe kọmputa enwenụ infrastrọkchọ ọ ga-enwenụ ntọala ya ị ga-enyere aka ka ịntanetị ji n'ọnụ ọfụma elee otu a ga-esi webata ihe gbasara IT ọ dịga nnọọ ka dịka otu ego onwe gị siri ghọta kedu ka anyị nwere ike isi wepụta atụmatụ ihe gbasara IT na kọmputa n'ụlọ akwụkwọ ndị na ihe gbasara azụmazụzụ na elementrị ruo na sekọndịrị ruo na mahadum ụkọchukwu ịma na nje ọrịa a na-akpọ covid ife ọ gosiri ka nkụ ka anyị kpalụ n'oge gara aga anyị kwuru ka nya bụ nje ọrịa si wee mee ụmụ akwụkwọ ejere akwụkwọ ndị nne na nna e jerụ mana dịka ebe anyị nọ ụmụ akwụkwọ ụfọdụ na-aga akwụkwọ ndị nna na ndị ọrụ nọ n'ụlọ wee na-alụ ndị nwere ike ọ bụ anyị na-anya ka o si mee na mba Afrịka ọkachasị na mba anyị wụ Naijiria wee gbadazie na ọwụwa anyanwụ ebe ndị Igbo bi ka mụ na ndị ka nọ n'ụlọ na-ekwu ha na-agwa m na ụmụazị bidoro akwụkwọ ihe dịka ọnwa gara aga iji wee gụọ agba nke gara aga iji wee banye klaasị ọfụ agba ya ọsọ agụọ ejinu ofu ọnwa gụọ ife kwesịrị iji ọnwa ịnọ wee e ezi nke ọfụ ya ka enenechalụ ule akwụkwọ nke ndị na-agụcha klaasị ịbanyekwa klaasị ọhụụ enyere ha ohere izu ike banyere nke ọzọ ọ bụrụ sọ ụmụ akwụkwọ ka ihe a ga-afịa arụ ọma ndị nkụzi mana gịnị kpatara ya bụ na ya enwero ihe dị ka ọ dị ebe ahụ dịka ihe ịntanetị anyị dị akwụkwọ gọọmenti emere ka ọ dị ka na gọọmenti enwere ike itinye ife dị ka ọ dị anya ya bụ infrastrọchọ development dị a ga-esi n'elu nna m na-asị Jizọs ji abịa ya bịa ọ ga-akwụkwa Jọn na-emere the necessary foundation ya aha ma dị ụfọdụ ga na-ege m ntị na-asị kedu ihe m na-ekwu ọkwa ịntanetị a ndị Yahoo Boys ji ana mmadụ ego ihe anyị nọdụrọ n'ọdị na ife ọjọọ maka o si abata ọ bụrụ na anyị chọọ nke ọmụ ya a na-atọ ntọala ya na tiwatara ya n'isi ma ọ gwatara ya n'anya ife a mụrụ amụ ka ife agwụrụ agwọ ụkwụ na anyị tọrọ ntọala ya ga-akarị ebe anyị nọ ọ bụrụ na ị na-anya ndị anyị na ha nọ dịka si obodo India onye ihe gbasatara ya bụ infọmeshọn teknọlọji ka ji mepe ebe ha nwaanyị ahụ ka a na-akọ etu ndị ndị India ga-esi de probu ya eje na Mars na mụrụ nye ụwa tụkwara onwe n'elu na kpakpando mana ọ na-agba egwu ekpiri ama na-eje n'ọnwa ọ bụrụ ebe anyị debere onwe anyị mana o nwere mgbe ndị India ahụ na-abịa nso ka ịbịa gụọ akwụkwọ ama ụfọdụ one na one mụ na ụlọ ebe a na-agwa m ha ama Naijiria maka ebe nna ha ji gụọ akwụkwọ ma ọ bụ na mgbe nne na nna ha nọ ebe ahụ agụ akwụkwọ na ha so ha jee ihe na anyị kpọzie ọba anyị mkpọkọrọ atagbuo he ji ekwu na ndị na-alụ ọ bụrụ ife a ga-etiwasịrị isi ọ na-adị ewute m na ọ bụrụ na akpọọ sayensị ọgbara garị, maka ọ bụrụ ife gbara igbogharị ọ dị omimi mana ọ gbara igbogharị o kwesịrị ka anyị daa ana maka ọ bụrụ na ndị yahoo boys ejere akwụkwọ gaa na oge emenya bụ ife ji ya anata ego ezu ori ụzi nya bụ ife etu a ga-esi mee ọfụma ọ dụghị ụnụ ka anyị ga-aga n'iru karịa anyị bido tata tinyebu uchu na ya ọ chinyewe foundation dị necessary bidoro ụmụazị na ụlọ akwụkwọ ọ bụrụkwa nke ije na-asụ oyibo na-asị ha dozie grama ọ bụ eji igbo ọbata ọzọ asụsụ ọbụla dịrị ha nso wee kụzie ya ka o wee wee ha anya eme ife ọka o wee ha anya biko fọdụ igbo ka m tụnye olu dama na nwanne anyị nwoke igbo agwụ na ọ dị mkpa na m anụla ya anyị na-ekwukwa na abụrụ n'ụdị na ike na ọ gbara igbo gharị dịka nwanne anyị ghọtakwanụ tupu ndị bekee abịa be anyị na-alụ ngwaọrụ anyị ji aka ugbo ndị ọcha ekwudoro anyị ka mgbe agụụ na-agụ anyị anyị na-alụ ụlọ ụzọ aṅụ mmiri dị mma dị njọ na-eme ncha anyị na-eme gịnị anyị nwere ka anyị si wee wee na-ekpokọ obodo ụfọdụ na-akpụ ụzụ dị iche iche ọlaedo ozie na-akwa akwa na-ekwe akwa teknọlọji dịbe anyị manazụ mgbe ọchịchị nchigbu doke bata ka nwanne anyị nwoke si wee ebe gbalụa mmiri ozie niile ọ dịkwazi ka ọ na ya maazi eme mana igbo na-eje ọgụ nke nezianụ teknọlọji nke arụike mba anyị siri ike nwee dibịa mgbọrọgwụ dibịa afa a na-agwọ nwaanyị ma mụa ndị ume na-esiri ike enwere ọgwụ a na-enyefa e, ọ bụrụ tata ka ịba bịara be anyị a na-agwụ ya na-agwọ alụbalụ ọrụ dị ife ara agwọ bụ ndị dibịa anyị mana kịta bụ blọd preshọ ma ọ bụ diabetes ịdụrụ etu akara aka niile si ga ya anọ ichi ya azụ ka anyị bidokwa mebe ka anyị si eme mgbo asị asụ ya n'oyibo si mebie n'igbo ya aka na ife si mebu ma mgbe anyị jelu na ebe na-egosi ife ndị afọ Igbo bịara Virginia mkpa na amerika ebe a anyị na ndị ụzụ be anyị dịba nkọ ji ọkụfa etufe wee na-eme stil teknọlọji igwe bekee elurona ya nọndụ anyị nwa bụ ndị kụziri ya dị nkọ Amerika anyị so wee dozi mba Amerika, enuwe, ọ ka ọ dị m maka Igbo ihe ebe ka n'ọnụ gị ihe pụtara n'ihe a ọ masịrị m dịka maazị oke ụkọchukwu ji si na nka na ụzọ abụghị ọgbara igbogharị na ọgbogharị anyị agaghị enwe aha nye ya maazị obi iwu abụ ilegharị anya anyị chọrọ ka ilegharị anya n'ihi na ihe awụ ebe gị onwe gị tụrụ ugo a na-agba n'ala Igbo taa ma ndị a na-akpọ free trade zone n'ihe niile a na ọkacha ndị nke a si akụ n'ụlọ ya na-aga n'ihu taa lee n'ihe gbasara atụ ndị a na-ekwu okwu ya ha nwere ntọala siri ike ọ dị gị ka ha nwere ntọala siri ike ihe ọ bụ ihe ga-akwụrụ kwụsi ike ọ dị sustainable ka ọ bụ ka ọ ga-abụkwa atụrụ nụrụ na ibe ya mụrụ nwa o jee mụọ nke isi n'aka ya aka ndewo ụkọchukwu ihe gbasara free trade zone ndị etighị ebe niile na Naịjirịa oge Obasanjo Yaradua nọ n'ọchịchị as a special advisor to Minister of Commerce and Industry and all ministry ahụ dị in charge of eh, itinye incense free trade zone across Nigeria. But through opportunity of that job basis Taiwan, China na ndị kebere anya bidoro in fact the first trade zone na Nigeria, ke nọ na Calabar ebe ndị bịara bido ya jụchụbụ ha ajụjụ gịnị mekwere ka unu ka na-awụ ọkụ gịnị mere ka anyị enweghị isi aga m echefu asịsa ha sara anyị strips asị anyị eh, but na anyị makwa na nsa ha Ma makwa na uri anyị jụnụ anyị eh, seti ọp ihe ndị agha isi ha to last State for Sustainability ọwụ enwe etu question about ka a of up n'ala Igbo for instance ihe na-eme na Nnewi ekwesịrị inwe a free trade zone along that line in the automobile industry because that is already a thriving business in that region ebe eh, dịka ihe ọbụla na-eme na Naịjirịa ụ na-ahụna na anyị ejile politiks mebie dịka gị na onwe gị point kwere ya out that ọwụ bikos ndị ọzọ ozi ọchịchị ọgụ mba na mba ebe were nke ha anyị ga-ewere ike anyị anyị gbo ihe ọjọọ emeela anyị ohi na-ebere akwa ndị na-achị anyị n'ọyọrọ ọhụrụ emere ihe dị ahụ oku mgbe m meghere interview for my doctorate degree ọ sị na ihe dị iche generation ya na generation mwụ na generation ya chee echiche bifo memeghe generation na anyị jepụ ụzọ mechaa bifo cheme echiche and ya wụrụ ka wuru ilulu emebiela ihe dị ahụ achihe echiche bifo na-emeghe ihe na Yoruba ebe a m kụziri enwere ihe amchụda marala enwere ya nwere ha na-eji akpọ DAWN D-A-W-N DAWN wu Development Agenda for Western Nigeria hmm. for Western Nigeria and all the states abalị anị e gara gara initially but kemgbe last year two years ago ajoinkwala ha so all the Western states united they are done enwere ha DG and everything to the point that inside road site industry ele link between car na car. tnụ ekwughe now kee link a nke chọrọ nọ na Osun steeti na nke ga-anọ na Ogun steeti and so on and so forth ya bekee anyị ka m sa gị straight most of them adịghị viable gaa nkwere ịwụ ọgụ because nwe echiche echere ya from the beginning nwe oge nwe onye nwere ara na-aṅụ avụ ugbo nwere ndị ọka mmụta nwere ndị nọ n'ịndọstrị ebe ahụ unu nọ ndị Igbo nyere nsogbu nyere nkụkọ ebe niile echeta ha anyị ejila anya ụfụ anyị ya ka ibe iji anya ogene ihe na enwe onye me ya na ogene ahụ ka mmadụ bịakịta ha nso na-ele edu onye isi ụkọchukwu enweghị m hope na steeti ha op na elere anya bikos oge ahụ m gwara gị anọ na ministri me na minista ụdị aplikeshọns na-abịanụ na ụdị ihe ndị ha chọrọ iseti ọp ha nweghị na enweghị isi o nwere nwepụ n'ebe ọ chọrọ enweghị ebe o ji azụ eje ama m eju <laughs> sarue n'isi maka ịhụla na anyị ma ebe mmiri shipa na opi ụgbọkọ elee ihe a ga-eme ihe a ledo ebe e ga-esi bido gwọwa ọrịa lee maka gwọta ya ajụjụ m tụpụrụ onye chọrọ ịza ehe mm, e, nke ọzọ bụ okwu iwu agwọ ọ ga-asọ m ka ịmanye okwu ọnụ ọzọ atụmatụ ndị Igbo Legọs ya e, amahadụ ah, ịgwakwa biko ị ga-emere m ebere tụrụ m olu na ndị ndị ndị ndị Igbo Legọs ebe nkata ụlọ. na enwere nnukwu ala ebuwanyere ha n'Enugu ga-eme free trade zone enu na ịntanetị ebe a na-emeji a na-ekle ala na-arụ a ga-arụke a ga-arụke a ga-arụke a ga-arụke ọ ya bụ ihe bidokwarenụ nkata anyị na-akpọ ugbu a na-ajụ kwesịrị ka esi mee ihe a e, ebumnuche ha ji wee na-arụ ya enwere onye nwere ike ịkọwara anyị ihe bụ ihe kwudoro ihe a elee edo n'afọ ise afọ iri atụle e, otu ebe a ga-adị yes akụrụ ụlọ ihe merụle ndị Igbo ihe mgbe akụ enidịghị mmadụ ịgwa ha na akụ ha ga-ebido rume ụlọ ya ama m ụlọ ọhụrụ ihe nke mekwere recently nke a kpọrọ endsars hmm. e, ịdọmara anyị abụọ na Lagos because eweta oke esiri handụl ọya dịka onyinyo ala ọkụ ekwenkwụ n'eziokwu na ya because of um, anyaụfụ major towns na cities nọ na Nigeria today ndị Igbo nwee most of the investments na ya so nkwere na akụ ruo ụlọ siri ruo ụlọ but o dipendị na otu akụ ha ga-eji ruo ụlọ ka plan na ya plan ya ụlọ ihe n'ụlọ Nigerian politicians nọrọ ha si ha jee event forum n'ala bekee investment forum n'ala bụ iji gbada investors imee n'ụlọ mhm. gị investor friendly investman onye ma invest ebe ụlọ gị bi isi bịa na bịa n'onwe gị investor friendly ya dị investor friendly ga-eji ịmanya onwe gị iji gbada investors dịka na e, unu si kwuo ịntanetị nọzi ugbu a telefon nọ ihe niile nọ so ihe mere n'ala Igbo ihe meghe n'Owere today unu amarana mhm. so need the first thing anyị ga-eme ebe ka anyị adị investor friendly ya akụrụ akụ ga-eru ụlọ but o dipendịrị ụdị akụ ga-eru ụlọ and then planning ihe niile nga ohi jiri wu planning mepa elu ụdị biznes chọrọ ọ dị sustainable ọ today ya nwụọ tomorrow so forth ọ dị mma na mebi ndị be anyị ebidola echepụtara na ihe dere naụ yabe ọ dịkọmachabeghị ịgwakwaghị eziokwu ọ dịkọmachabeghị ọ ka rukwere na level anyị ga-akpọla uche azụ jụọ onwe anyị what do we want and what is the way forward ka m kwurekwu ebe a ka onye ndị ọzọ tinye ọnụ a na-ekwuzi iwe n'ibe obodo idu uwe ezuche e wee gwe bụ na onye mụọnwa mbọsị ahụ gị bụ eze duru otu nwuru mbọsị na ga-ebu ozu enye onye bụ mma wee bịa n'elu na mma ya onye bụ njọ wee bịa n'elu ụwa ya njọ yikọ ya na obodo ayo obodo na-echi eze nwanne m ka e wee ego obodo be ayo mama ayo na-echi eze ka e ibe obodo be o nwata anyị na-ebi ọ sị na onye ga-asụ bekee ga-ebu ụzọ sụọ Igbo ihe na-akọwa ọ bụrụ na ya ebidoro dozibe be anyị dozibe ka ọ ga-esi dịrị anyị mma ije mụta asụsụ ọzọ ije gba na ndị ọzọ na-agba osoroma mmiri tinye ọnụ ugbo tupu m onye na-ekwu ọkammụta obi iwu abụ ọ ga-adịkwa anyị mma na ị ike isonye anyị n'izu na-abịa maka ihe a ga-akpagharịrị na ihe nji ekwu bụ na ị na-akọwa maka Eastern Nigerian Development Plan 1962 to 1968 okwu ịtọ ji ya na bụ etu esi wee kwado maka ụdị agrikọlchọ a ga-eneba n'anya ụdị ife ọkụkụ ma etu esi wee bụ sọsọ osisi ka enere anya e lere anya na ji na na osikapa na ihe ndị ọzọ mana ihe m chọrọ itinye n'ime ya na tata achọrọ ụnyaahụ anyị na-eme Thanksgiving na US ka m gụtalụ akwụkwọ ma nke ndị Naijiria ma nke ndị Bloomberg nọ na pọtụ Naijiria na erure ure Naijiria bank etiti Central Bank of Nigeria si na ha chọrọ ijide ya bụ ife wee tụlee iji ma na ndị na-ebupụ ya bụ koko ime ekspọt ibupụ ya lesị ndị mba ọzọ na-ewelatara na a ga-ewelatakwa ya na Naijiria ọ ga-adị ka ezigbo ihe ma bụrụ na ndị tụne ịfụ na nanya ise naira na koko ọzọ tons dịkwụkwa na pọtụ Legọs ha ebupụ a sị na nsogbu ugbu na na maka na nje ọrịa korona dị na-enwere ike idozi ya na-enwere ike ibuje ndị a ga-ebuje ruo ebe a ga-ebupụ ya enweghị ike itinye ya n'ụgbọ n'ọnya nwajie mana ọsọ nke aha na-arọ ịbụọ gara aga na ọgọst 2018 gold na stọk na Legọs nke a na-ebekwa ekspọt kedu nsogbu na ihe a nsogbu ya bụrụ mana ị na-anya ya osisi alụọ na ndị na-ebupụ koko n'anya jubere onwe ha sị ọbụla na-ebuje ekuko bịa golu chọkọletị na be anyị onje bụ na anyị bi na be anyị a na-akpọ anyị kọzuma ya ahụ ọnụ ka a na-akọ anyị anaghị eburu ife debe anyị ebu abunataziela anyị anyị akwụ ụgwọ karịa ha otu naira golu akwụ narị naira ọwụrụ maka ha bịa buru nke ka nkụ wetara anyị nke pere mpe anyị akwụọ karịa ego ahụ enyela anyị na pọt enweghị ebe o jelu ije ya na etu esi prosesi ya na teknọlọji niile dị na ya enwere nke anyị mụta dị achọpụta n'ife dị na be anyị tiekwuzizina maka ụkwa una sie maka ụdara si oge ọmaete aka anyị egotachala eku na ụdara na mba ọzọ na-etinye e, ọnụ n'ihe a tupu maazị iwu abụ ekwu okwu ọ bụrụ naanị koko nwa amaala anyị onye Igbo bịara lee anya na-akọpụta mhm. n'aka ndị mmadụ ndị kọpụtara ya na ere ure wee indọstrị ka o nwee ike mepụta tomato paste a ka nọ n'elu ya ka gọọmenti etiti gara gọọmenti China ndị na-ebubata tomatos China ọpụtọ ịrụ ụdị nke a a na-emepụta na Naijiria bubata ọnụ ala tomatos nke emepụtara na Naijiria kpagbuo ya bụrụ ya na ebido mepụtawa tomato pest ka n'ụzụ so ya soro ya jewe Kenya ọlụlụ ọrụ eh? ego kwesịrị ịbata na ya esoro ya jewa mhm. ozi bekee ya ihe a a na-ekwu okwu ya maka na tomatoes ị na-ekwu ihe ndị ọzọ ị na-ajụ oke ajụjụ oge bụ ọwụ ndị a na-edowe koko ha na pọt echiche otu ha ga-esi isiokwu abụrụzie onye na-akwụ mmepụta koko ha nọ n'ogbe tomatoes ọ ga-enwekwa obi eh, ka o mepụta chọkọletị na mhm. ihe ihe na-emenụ otu onye si ya si onwe ya otu nke ebumnuche unu ụkwa n'ala Igbo anyị Naijiria ghasara aghasa anyị ka nwere ka ọ dị ugbu a Naijiria ugwu Hausa na-azụghị ya Niger Repọblik. nwere interpretation na ha mana ihe ga-eme na ọ dị ka ihe nwekwara ike dịrị somehow echi adịrị ha ezi ya isi ebe ahụ na-enweta ihe ndị ahụ ha na-esi na ndịda na-enweta nwunye ahụ na plan ahead hmm. so ọ dịkwa mkpa na na anyị nọ nwa anyị ile anya ihe ndị kwestion ihe ndị nọ na-ekwulu ala Igbo ndị na-achị anyị attention for these things hmm. back before the civil war ịkachi ugbu a ji n'aha na-esi that foundation ịma na opi m ga-achọ ike ọ bụrụ n'izu na-abịanụ e, maazị iwu ndị na-achị anyị ugbu a enweghị a na-echele echiche ebe aha a na-echele echiche ebe a ụkwa n'ihe anyị ga-akpụta ha enwe ike ịkpọlata ha echiche ka ha nwee ike chebe dị ebe aha a ga-esi mee ala Igbo nwe Igbo ya enwe ike some of these things like culture for now between us finishing the produce International market gị ofu onye ofu telọ gị straight jean trousers, out zip, pockets to get the money. Anyị dịkwa very packaging enwere issues of warehousing and so on and so forth. ya wụnụ technical education a na-ekwu n'okwu ya uh-huh. quality control onye gọọmenti na-arụ agbakwụ ya onu dozie ya ọfụma hmm? mm-hmm. mana ofu ibe nchọ ịlụtụrụ aka maazị Iwu Agwụ bụ gbasara don Yes. Development agenda for Western Nigeria. Nigeria. Yes. a bidola ya over 10 years ago but ọ na-adị serious because ma Lagos dịka engine house but kemgbe 2 years ago Lagos gbaziri ya ya mụrụ ọkụ ọ na don ka a kpara tinye sekuriti ha ka a ya be ya mem onye ọbụla la to implement yes ibe nji wee jụọ ahụ kemgbe bidoro ya maka na 2000 um, um, no 2005 mgbe mm-hmm. n'ọchịchị mmadụ dịka Soludo alụsịa ọrụ Central Bank ọ bụ ọka na ọrụ Central Bank wee wepụta ebe a na-agba izu n'Enugu wee bulie n'isi e wee bido ife a na-akpọ South Eastern Nigeria Economic Commission ọgwụ akpalụ nkata a ya ebuli ebi obodo mba obodo oyibo ndị be anyị n'ebe a na-agba n'aka si na ife a dị ife bụ sisi biko na ọ dị mma ịchụkọ mamịrị si ọgbọ ofu ọrụ ka Igbo si ekwu na ngwere ike senek bụ bụ ndị steeti ọbụla bụ n'ala Igbo na a ga-agbakọ ọnụ elo ka onye ọbụla na ibie ghara na-alịbezi ibi ya ọkpa ọ bụrụ na akpụ ụkwụ ka Ọnịcha ebido ife ọzọ ọ bụrụ na ahịa tibe akụ ọ bụrụ fụ etu amalụ kedu nkwọ niile nọ n'ala Igbo ga na-ewepụta ife e ga-eji wee na-alụ ọrụ n'ala Igbo alụbụ ụzọ kedu ka a ga-esi n'ụzọ ahụ dị ọ ga-abalụ dị ọ ga-abalị a uru o nwere ofu nri n'ime ndị steeti isi na-awa nabata nye okwu pati gọọmenti ọ bụ n'aka ife Igbo delụ ka ndị ya ji bido nke ha mmadụ dịka pati Utomi mesi wee kpọkwa ndị befa ka ha ra nọ na ụmụnna ndị agbata obi anyị ka a gbaba ụfọdụ ụdị izu afọ bụ ife emaghị ọkpara famil na Eastern Region maka ọbara unu siensi ama ntụpịa ọnụ ife ji Igbo kịta bụ ọchịchị ndị na-achị ọ bụrụ ndị na-elekọta obodo ọtụtụ ndị politishan a ife kaba mkpa ife anyị esichi naijiria kpakwu n'ụlọ dị mma wee pụọ na ilo bụso etu e esiji abụja onwe mana be unu eweghị ọchịchị nye ha ọtụtụ ife ị ga-eji lụọ ọrụ amadị na ichechala igbo arụ ịgbakọ aka then abịazie n'ime ya maka ife ndị igbo Lagos na-eme onye si akụa na fancha eh, gbakọrọ ọnụ mana ị hmm. na-anya alụsị na alụsị ọ nwụrọ nke na-agwa ibi okwu mm. maka ọ bụrụ na ife a dị n'alụ paakị edepụta ya n'akwụkwọ gbasaa mm. ya onye ọbụla agbalife ibie na-eme aka nna agbalife aka ekpe na-eme gọọmenti ekwue nke bụ nke fa stampụ n'ọdịnala ụwa ma ọ bụ okeke ma ọ bụ okafọ bụ gọvanọ na nkata afọ akpalụ ọ hapụta ewere isi na-ekwu ya na-akwadosi ike alụghị okporo ụzọ etunye ha na ụmụnne ha na Nigeria na-arụ hmm. rel ndị ọzọ bụ ndị mba Amerịka na ndị mba UK a na-akpa nkata ife gbasara sekuriti na ugwu afọ anyị ọdịrị regional vakpol ya eh, Lake Chad Basin tọnwa ahazigie na a na-emezi na ụmụnne fa nọ na Northern Cameroon na ndị nọ na Nigeria na ndị nọ na Chad na ndị nọ n'ugwu etu esi emezifa anwụ ego eweta ọ bụrụ na ị ga-atụnyelu igbo azụ obele n'ike n'izu ụka na-abịa ife gbasara London a ife ndị Yoruba na-eme maka na achọpụta m na atụmatụ fafụ fajikwu ndị Igbo alụ ọrụ na ọfa naonye na onye pụtazi ọsụcha ana alụọ ife dị na ya anyị eje lụa Osun steeti ọ Igbo na-abụrụ ana ekwe asịzi anyị ngwa ngwa ngwa jeenụ ka unu sụchaa lụọ anyị jee lụchasie steeti lụọ indọstrị lụọ efe niile fama maa na ọ ndị dị dịlefa na ara ebu a na-ebu <laughs> ọsọ chụba unu agbanwe eme gịnị hmm. <laughs> ọ dị egwu uh, asị ajụwa nkwụ kapịwa ọnụ mgbupụ iruola taa okwu anyị ewerela nkeji iri na itoolu ihe anyị kwesịrị ime mana ihe ọ pụtara na ka m kata aka na aga ihe ọ pụtara na ihe nọ na ya ihe ka nkụ eze obi iwu agwụ na ọ ga-ama anyị onye n'izu ụka na-abịa abịa n'oge a ka anyị nweke tụle tupu ihe a n'ihi na anyị nwere ọtụtụ ajụjụ na ihe ndị ọzọ isokwa ị e, e na-anụ anya ọkụ n'obi ka anyị chọrọ ka anyị lebatukwu anya E, o chọrọ masị kpọta aga onwe na nkata ndị ọzọ anyị kpara ya kpọkpọrọ ihe gbasara the Eastern Education Marshall Plan ya wụ na a na-ekwukwa ile anya na ngalaba atọ ịkpọrọ aha anyị na-ekwu Eastern Education Marshall Plan an integrated educational system na-ama anya ajụjụ na agụmakwụkwọ a ntọala akwụkwọ a ọ ihe gbasara ihe ịkpọrọ ịwụ primary production o metụkwara aka n'ihe ekwuru okwu banyere manufacturing and processing ọ bụrụ na anyị na-ekwuche echiche ya anyị ga na-eche echiche na-ajụ onwe anyị ajụjụ kedu ihe ihe a kedu ihe n'uche anyị na ihe a ga-ewepụtara anyị anyị aga m enyefe ihe a n'aka maazị oke ụkọchukwu ka ọ bịa nwee ike kapịwara anyị ọnụ tupu anyị enwe ike gaa galaba ndị Igbo na-ege ntị daalụ o si asọ anyị n'obi ka o si asọ ụlọ ka o si anụ anyị ọkụ n'obi anyị na-ejikọ n'aka n'otu a ka o si anụ ụlọ ọkụ n'obi ọ bụrụ na nke a bụ izizi ị na-ege anyị ntị ihe ndị ọzọ anyị kpara maka ya ọ na pọdkast chọọ ya ebe ọ bụla ị na-enweta pọdkast a na-akpọ ya ikoro mkparịta ụka na maọbụ na gụlo maọbụ na gụlo ma ọ bụ na nke ọbụla isi na ya enweta ya biko chọọ ya mana kpakwa n'ụka gị na onye agbata obi gị na nwanne gị gwakwana ihe gị nwachere ị nwere ike ịnweta anyị na ọ bụrụ na iziga ya ya ozi na ịntanetị ọ bụrụ na ijiri email adreesị anyị ya bụ ikoro at igboheritage.com wezie ya anyị ga-enwetakwa ya zaghachi anyị na ọka ọkammụta obi iwu agwụ sonyere anyị tata wee nyere anyị aka ịghọta ihe a na-akpọ Eastern Nigerian Development Plan mana ọ bụrụ na nke a bụ izizi ịnụrụ ka anyị kpawa nkata nwebeghị ibe mfunarị gị aṅụ na nkwọ na nkwụ na-abịa maka na anụgbana taa echi bụ nta ya sonye anyị n'izuụka na-abịa ebe anyị ga-agakwa n'iru ịkpanya bụ ụgbọ aga m asịzi ndị mụ na ha nọ ha biko kene ndị be anyị maazị ejikọbasi bido maazị ka na odeluga igbo mma mmanụ anụ na-ata echipụ nta ọka mmụta obi iwu abụ na ụkọchukwu Austin Ọkigbo Thank you.